AWR Adventist World Radio Redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke nọnyere gị ezi onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị nwanne m nwoke nwanne m nwaanyị n'ụbọchị taa anyị abịakwala ileba anya na ntụgharị uche n'okwu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị ntụziaka pọl aka pọl n'ụbọchị gara aga emere ka o doo anyị anya sị na okwu bụla nke anyị kwuru na-abaghị n'ihe na anyị ga-aza ajụjụ ihe ndị dị otu a n'ụbọchị ikpe ya mere o ji dị mkpa ka anyị bụrụ ndị ga-enwe mkpachapụ anya mara ihe anyị kwesịrị ikwu na ihe ndị anyị na-ekwesịghị ikwu nke ka nke ka anyị ghara ịkọtọ ndị anyị na ha nọ n'otu okwukwe ka anyị ghara ịkọtọ onye ọ bụla ma n'ụbọchị taa a na-eme ka anyị mata na anyị kwesịrị iso ntụziaka Pọl bụ ọ bụrụ rịị na anyị aghaghị ikwu na anyị aghaghị ịkọ ihe gbasara otu onye ma ọ bụ onye ọzọ na ọ dị ụzọ kachasị mma esi eme nke a nke bụ ntụziaka Pọl n'ihi na ọ bụrụ na anyị emeghị ya otu ahụ anyị adaala iwu Chineke ọ bụrụ na anyị leba anya n'akwụkwọ Matiu isi asaa amaokwu nke mbụ na nke abụọ amaokwu nke mbụ na-asị unu ekpela ikpe ka a ghara ikpe unu ikpe nke abụọ n'ihi na ikpe unu ji kpee ka a ga-eji kpee unu ọ bụkwa ihe unu ji tụọ ihe ka a ga-eji tụrụ unu ya mere mgbe ahụ ị chere na onye a bụ onye kwesịrị ịkọtọ onye kwesịrị igbu egbu nhụkụ ya n'ezie na-eche gị ọ bụghị naanị onye ahụ bụ onye nramahụ ya dịrị ya mere ọ bụrụ na anyị kwe ka mkpụrụ obi na-achị anyị nke na-eduba anyị n'ịkọtọ mmadụ ibe anyị lee anya anyị na-ekpe ndị ahụ ikpe ọ bụ ya bụ ihe akwụkwọ Matiu isi asaa na-eme ka anyị mata amaokwu nke mbụ na nke abụọ ma n'ụzọ dị otu ahụ anyị adaala iwu nke Chineke anyị aghọwo ndị nnupụ isi nye Chineke nke emewo ka anyị bụrụ ndị na-eso ozizi nke mmụọ ọjọọ nke emewo ka aghara inwe ịkpa oke n'etiti anyị na ndị na-amaghị Chineke ọ bụrụ na ọ dị agwa nwanna gị kpara nwanne gị kpara na-ekwesịghị ekwesị dịka onye kwere na Chineke a na-adọ anyị aka na ntị ọ bụrụ na anyị aghaghị itiba ọnụ n'ụdị okwu a ka anyị so ntụziaka Pọl ile anya gaa hụ na mgbe Pọl na-ezi ozi ya bụ mgbe Pita na-ezi ozi ya Chineke kpọliri Pita izi ndị nke ya ozi Chineke kpọliri Pọl izi ndị nke ya ozi bụ ndị na-ekweghị ekwe na mbụ ma mechaa bụrụ ndị na-ara ọlụ nzọpụta nke jizọs mgbe a chọpụtara sị na ozizi nke ibi ugwu na-akpa nkuku n'etiti ndị chineke nke mere ka pita onye mataworo eziokwu ahụ ngwa ngwa o zichara ihe na ọ dịghị nkewa kwesịrị ịdị n'etiti ndị biri ugwu na ndị na-ebighị ugwu ya esoro ndị a na-ebighị ugwu na mgbe ahụ na-enwekọ ihe ma ngwa ngwa ndị ozi nke ọzọ ndị ya na ha na-alụkọ ọlụ n'ime chineke bịara nso dị ka pọl ya esi ebe ahụ wezụga onwe ya ka a ghara ịma na ya na ndị a nwere mmekọ mgbe pọl ji bịa hụ nke a pọl sị ee e, nke a abụghị ihe kwesịrị ekwesị chọta nke a n'akwụkwọ ndị galatia isi abụọ amaokwu nke iri na otu gịnị ka pọl mere pọl chere rue na mgbe ha zukọrọ na antiọk ya kpọọ pita n'iru na iru mee ka o doo ya anya na agwa nke a ọ na-akpa abụghị agwa ziri ezi mere onye amamihe bụ solomon n'akwụkwọ ilu isi iri abụọ na asaa amaokwu nke ise na-eme ka anyị mata na ọ dị mma bụ ịba mba na ìhè karịa ịhụnanya nke ezobeworo ezobe pọl gwara pita na agwa adịghị otu a adịghị mma ma tutu ọ na-eme nke a ọ dịghị mgbe ọ gwara barnabas na taịtọs ndị ya na ha na-alụ ka ọlụ ọ dịghị mgbe ọ nọ n'ihu ha akọkasịa pita mee ka pita bụrụ onye na-adịkwaghị ihe eji eme n'iru barnabas taịtọs na ndị ọzọ ha o chere mgbe ohere ahụ pụtara ya kpọ pita edozie ihe niile otu o si wee dị mma nke ahụ mee ka ngakọrịta ha mmekọ ihe ha ihe ha nwekọrọ n'ime chineke ghara ịbụ nke agbasasịworo ghara ịbụ nke akwa ire nga mere ka ọ laa n'iyi ịhụnanya nke dị n'etiti ha nọkwa dị ka ọ dị ya mere gị onye mụ na ya na-atụgharị uche jizọs na adụ anyị aka na ntị ka anyị ghara ịbụ ndị ikpe n'ihi na chineke akpọghị anyị ndị ikpe nye onye ọ bụla na-arịọ anyị ka anyị ghara ikwe ka mmụọ anyị na-eduwe anyị n'ịkọtọ ndị mmadụ n'ihi na n'otu ụzọ ma ọ bụ nke ọzọ mgbe ị na-akọta onye ọzọ gị onwe gị ihe ndị a pụrụ ịlọghachiri gị nramahụ ya ị ga-apụ na ya ọ bụrụ na ị biela ndụ n'ụzọ dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ebiela m ndụ n'ụzọ dị otu a o kwesịrị ka anyị gakwuje Chineke rịọ ya mgbaghara mmehie ka o hichasị anyị ma gbaghara anyị ọ dịkwa mkpa ka anyị gakwuru onye ọbụla nke anyị lere anya na anyị mejọworo n'ụzọ dị otu a rịọ ya mgbaghara mmehie ma nke m na-agaghị hapụrụ gị ka a na-achịkọ isiokwu nke ụbọchị taa bụ ime ka anyị mara sị na ka anyị na-aga n'iru anyị ga-eme ka o doo anya otu anyị ga-esi wee gbanarị nhuku nke nkwutọ ndị ọzọ ebe anyị onwe anyị nọ mgbe anyị na-atụle okwu ndị a ana m arịọ amara Chineke ka o so anyị ụbọchị niile nke anyị na-adị ndụ ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta tinye asụsụ Igbo nwa Chineke ọma na-ege ntị mara na nwere ike idetara n'akwụkwọ akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ awrnigeria at yahoo com awrnigeria at yahoo com maọbụ awrnigeria at gmail dọtkọm awrnigeria at gmail dọtkọm ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke ọ ga-ewuli mmụọ anyị

ka na-achọ ha ha ndị na-akpọ isi ala ka nna nna m na-achọ ka ha bụrụ ndị na-akpọ isi ala nye ya Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke anyị bụ mmụọ Chineke bụ عذاب الله Chineke anyị bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ ihe niile gba ọtọ n'iru Chineke ọ dịghị ihe nzuzo ọ bụla n'iru ya Chineke anyị bụ mmụọ Chineke ebe bụ mmụọ chineke bụ mmụọ ihe niile gba jiri chineke ọ dịghị ihe nzuzo ọ bụla chineke anyị bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke na-enye obi ụmụ mmadụ niile chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ adịghị eji aghụghọ chineke chineke n'ihi na chineke na-enye mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe ọbụla masị chineke bụ mmụọ chineke cheta ọkwa ụju ya ha n'iru mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe ọbụla masị chineke ebubo chineke cheta ọkwa ị ga-azacha uju ya n'iru mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ mara nke ọma mgbe ụbọchị nleta na-abịa na gị dịka si dị Chineke bụ mara nke ọma Chineke ụbọchị nleta na-abịa Chineke bụ dịka ọnụgị si dị Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke anyị bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke anyị bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke ka anyị ji na-ekele ndị missionaries of aba na-abụ nke pụrụ iche unu nyere anyị n'ụbọchị taa unu emeela n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya ndewo ezi enyi m ama m na ụbọchị taa ga-ewetara anyị ihe ọhụụ dịka anyị na-aga n'ihu n'okwu nke onye nwe anyị nwere egwu anyị taa kwee ka obi gị na uche gị dabere na Chineke isiokwu anyị ga-eleba anya taa bụ nke na-asị akara aha anyị akara n'ọba aka ya akawo aha anyị akara n'ọba ya n'akwụkwọ aza ya isi iri anọ na itoolu amaokwu nke iri na isii ya ka anyị ga-ewere ihe ọgụgụ anyị iji mesie ike na okwu chineke bụ ezie na onye nwe anyị chọrọ ka iru ya binyere anyị mgbe niile jehova emewo ka aha anyị nọ n'ọba aka ya ka anyị hụrata isi onye nwe anyị lekwa nwa gị onye na-aṅa ntị ugbu a ka okwu a na-aga ka ọ kọrọ ya na ntị ya ka ọ na-akọrọ okwu a biko ka aha ya akara n'ọba aka gị ka ihe banyere ya ghara ịdị anya n'ebe ị nọ arịọ m n'aha jizọs amen onye kere anyị bụ chineke anyị na-akọwa ụzọ o ji hụta mmadụ na-akọwakwa ụzọ o ji chọrọ iwere mmadụ chineke anyị achọ ka mmadụ bụrụ onye ga-akpafu dị anya cheta n'oge mbụ mgbe adam na iv nọ n'ogige den akwụkwọ nsọ mere ka anyị mara na onye nwe anyị na-akpapụta ha site na mgbe ruo na mgbe ebe ọ bụ na mmehie bịara kpaa oke dịka akwụkwọ nsọ gwara anyị na mmehie bụ naanị ihe na-akpa oke ebe anyị na chineke anyị nọ mmadụ abụrụ onye dị anya ma chineke anyị ka nụkwa nso ịkpọghachi anyị azụ ma ọtụtụ mgbe ka onye nwe anyị na-achụso anyị mmadụ na-agbafu n'ebe chineke nọ n'akwụkwọ aza ya isi mbụ amaokwu nke nna asatọ dịka ị maara onye nwe anyị sị bịanụ ka anyị rịrịta ụka ka chineke anyị na-achụso mmezi na ịdị mma gị na ya ọ dị ihe o mere jehova kpebiri na aha gị ga-anọ n'ọba aka ya iji hụ na ị gaghị adị anya n'ebe ya nọ ezi enyi m dịka aha ụmụ isrel ka e mere ka e bie na nkume nke nọ na nku nke onyeisi nchụaja maọbụ ovu nkụ nke onyeisi nchụaja akwụkwọ nsọ na-agba ama nke a n'akwụkwọ ọpụpụ isi iri abụọ na asatọ malite na nke itoolu ruo na nke iri na abụọ ụmụ Chineke niile edoro ha ebe na-agaghị adị anya iji ha chee n'iru onye nwe anyị otu a ka Chineke chọrọ ime Jehova edewe aha gị n'ọba aka ya ọ bụrụ na aha gị nọ n'ọba aka Chineke anyị gị onwe gị nọkwa n'ọba aka Jehova mkpuchite gị ezuola oke otu onye dere akwụkwọ nke na-akwali mmụọ akpọrọ Ellen White ọ na-akọwa sị mgbe ọbụla anyị na-atụpụ mmehie niile nọ anyị n'ime na-abịakwute Chineke anyị n'okwukwe ọ na-ewere aha anyị na ọnụ ya Jizọs Kraịst na-ejikwa aha ndị a na-eche n'iru nna ya na-asị edewo m aha ndị a n'ọba aka m maara m ha ọ na-enyekwa ndị mmụọ ozi iwu ka ha kpuchie anyị akwụkwọ ka a na-akpọ Review and Herald Novemba 19 1908 ọ bụ ihe doro anya na Chineke anyị edewo aha anyị nye mmeri o dewo aha anyị nye iweta ọnọdụ ọma ọ bụkwaghị n'aka onye iro ka anyị nọ taa aha anyị ka nọ n'ọba aka jehova gịnị ka aha anyị nọ n'ọba aka chineke anyị ga-alụpụtara anyị ọ dị mkpa gị nwa chineke nke na-ege ntị ka ị mara ebe onye nwe anyị na-akọrọla mee ka ị mara na aha gị ka nọ n'ọba aka ya gịnị bụ uru anyị ga-erite ka ndị aha ha na-abala n'ọba aka jehova abụọma ọma isi iri na isii amaokwu nke iri na otu na-agwa anyị sị ị ga-eme ka m mara ụzọ ndụ ojuju afọ ọṅụ dị n'iru gị ee ụtọ dị iche iche dị n'aka nri gị ebighị ebi n'ebe ọzọ anyị ga-ahụ nke abụkwa na akwụkwọ abụọma isiri na asatọ amaokwu nke iri atọ na ise ezi enyi m leba anya na akwụkwọ abụọma isi iri anọ na asatọ amaokwu nke iri ya abụọma isi otu narị iri atọ na itoolu amaokwu nke iri na akwụkwọ abụọma isi otu narị na iri anọ na ise amaokwu nke iri na isii ya agaghị m ahapụ ime ka ị mara otu ihe na amaokwu ndị a niile ọ na-agbara anyị ama banyere otu ihe gbapụtara ihe aka nri nke Chineke n'ebe mbụ na-akọwa aka nri nke Chineke na-enwezuru ihe niile ka anyị na-achọ amen n'aka nri nke Chineke onye nwe anyị na-ejidesi anyị ike n'aka nri nke Chineke anyị na o jupụtara na ezi omume ikwesị ntụkwasị obi n'aka nri nke Jehova Chineke anyị na o duru anyị bụrụ ndị na-agaghị enwe ọdịda ma ọlị n'akwụkwọ abụ mma ebe m akpọọla n'oge mbụ isi otu narị iri anọ na ise amaokwu nkiri na isi nsi na chineke anyị na-emeghe aka ya na-emekwa ka afọ ju ihe ọbụla nke dị ndụ amen ezi enyi m ịdị ndụ chineke anyị ga-emekwa ka afọ ju gị ụmụ gị dị ndụ onye nwe anyị ga-emekwa ka afọ ju ha nwunye gị dị ndụ ọ ga-emekwa ka afọ ju ya di gị na-adị ndụ ọ ga-eme ka afọ ju ya ihe niile banyere gị ga-adị ndụ chineke anyị ga-emekwa ka afọ ju ha na mgbasa aka nke onye nwaanyị n'ihi na aha gị nọ n'ọba aka ya ọ ga-eme ka afọju gị n'ikpeazụ akwụkwọ abụọma isi iri itoolu na otu malite na nke itoolu ruo na nke iri na atọ okwu ndị a dara nye gị gị onye Chineke anyị na-edela aha ya ka ya akara n'ọba aka ya ekwela ka ihe ọ bụla pụghachi akọnuche gị kwere na aha gị ga-anọ n'ọba aka nke Kraịst ka onye nwanyị na-ewedata anya ele n'ọba aka ya aha gị ka ọ na-ahụ ụbọchị niile nke ndụ anyị ka ọ na-ahụ aha gị ihe ọma ndị a dịka anyị kwupụtara ma kọrọ taa ga-ebinyere gị jisi ike ezi enyi m esila n'ọba aka nke jehova pụọ olileanya ọma adịghị adị n'ime ime nke a nọgidesie ike n'aka jehova ọ ga-alụpụtara gị ezi ihe n'ụbọchị taa adụ onye n'ime ha nọ n'olu okwu gị ugbu a na-adịghị were ndụ ya nyefee n'aka gị kwee ka o mee nke a n'ihi na oge ọ bụla ndụ anyị batara n'aka gị ịkawa aha anyị akara n'ọba aka chekwaa akwa anyị ekwela ka anyị nọ n'ọba aka gị kpafuo n'aha jizọs kraịst bụ onye nwanyị unu anụla ozi ọma unu anụla ozi ka anyị na-ewetara unu mgbasa ozi o nwere agụ ụwa imena ọma nke pụrụ iche nke sitere n'ime akwụkwọ nsọ chineke inyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke na-eduzi gị ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezie enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yaho dot com maọbụ arigiria at gmail com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224. 07063637224 mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekeleela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo